Matiu isi nke isii lezienụ anya ka unu ghara ime ezi omume unu n'iru mmadụ ka a wee kiri unu ma unu emeghị otu a unu enweghị ụgwọ ọrụ n'ebe nna unu nke bi n'eluigwe nọ ya mere mgbe ọbụla ị na-arụ ọrụ ebere afụla opi n'iru gị ọbụna dịka ndị iru abụọ na-eme n'ụlọ nzukọ unu na n'ụzọ unu ka ha wee nara otuto n'aka mmadụ n'ezie asị m unu ha na-enwezu ụgwọ ọrụ ha ma mgbe ị na-arụ ọrụ ebere ka aka ekpe gị ghara ịma ihe aka nri gị na-eme ka ọrụ ebere gị wee dị na nzuzo nna gị nke na-ahụ ihe na nzuzo ga-enyeghachikwa gị mgbe ọbụla unu na-ekpekwa ekpere unu agaghị adị ka ndị iru abụọ ahụ n'ihi na ọ na-atọ ha ụtọ iguzo n'ụlọ nzukọ unu na nkuku ama unu ikpe ekpere ka ha wee were onwe ha gosi mmadụ n'ezie asị m unu ha na-enwezu ụgwọ ọrụ ha ma gị onwe gị mgbe ọbụla ị na-ekpe ekpere baa n'ime ụlọ nta gị mgbe ị mechisikwara ụzọ gị kpeere nna gị nke dị na nzuzo nna gị nke na-ahụ ihe na nzuzo ga-enyeghachikwa gị ma mgbe unu na-ekpe ekpere unu ekwula okwu nkwụkwasị efu dị ka ndị mba ọzọ na-eme n'ihi na ha na-eche na a ga-anụ olu ha n'ọtụtụ okwu ha na-ekwu ya mere unu eyila ha n'ihi na nna unu matara ihe niile dị unu mkpa mgbe unu aka arịọghị ya ya mere kpeenu ekpere otu a nna anyị nke bi n'eluigwe ka edo aha gị nsọ ka alaeze gị bịa ka emee ihe ị na-achọ dị ka esi eme ya n'eluigwe ka emekwa otu ahụ n'ụwa nye anyị nri taa nke ga-ezuru anyị n'ụbọchị taa gbagharakwa anyị ụgwọ niile anyị ji dịka anyị onwe anyị gbagharawukwara ndị ji anyị ụgwọ ewebala anyị n'ime ọnwụnwa kama dọpụta anyị n'aka ajọ onye ahụ n'ihi na ọ bụrụ na unu agbaghara mmadụ ndahie niile ha nna unu ga-agbagharakwa unu ma ọ bụrụ na unu agbagharaghị mmadụ ndahie niile ha nna unu agaghị agbaghara unu ndahie unu ọzọ mgbe ọbụla unu na-ebu ọnụ unu aghọla ndị na-agbaru iru dịka ndị iru abụọ n'ihi na ha na-emebi iru ha ka ha were onwe ha gosi mmadụ na ha na-ebu ọnụ n'ezie asị m unu ha na-enwezu ụgwọ ọrụ ha gị onwe gị mgbe ị na-ebu ọnụ were mmanụ tee n'isi gị sakwa iru gị ka ị ghara igosi mmadụ onwe gị niile ebu ọnụ kama gosi nna gị nke dị na nzuzo nna gị nke na-ahụ ihe na nzuzo ga-enyeghachikwa gị unu akpadola akụ n'ụwa nye onwe unu ebe nla na nchala na-erichapụ ebe ndị ori na-egwupụkwa na-ezukwa ori kama kpado na akụ n'eluigwe nye onwe unu ebe nla bụ nchala na-adịghị erichapụ ebe ndị ori na-adịghị egwupụkwa ha adịghị ezukwa ori n'ihi na ebe akụ gị dị n'ebe ahụ ka obi gị ga-adịkwa oriọna nke arụ bụ anya ya mere ọ bụrụ na anya gị ele otu ebe arụ gị dum ga-ejupụta n'ìhè ma ọ bụrụ na anya gị jọrọ njọ arụ gị dum ga-ejupụta n'ọchịchịrị ya mere ọ bụrụ na ìhè nke dị n'ime gị bụ ọchịchịrị lee ka ọchịchịrị ahụ si dị oke ibu ọ dịghị onye ọbụla pụrụ ịbụ oru nke nna abụọ n'ihi na ọ ga-akpọ otu onye n'ime ha asị bụ ibe ya n'anya ma ọ bụghị otu a ọ ga-ejide otu lelie ibe ya anya unu apụghị ịbụ oru Chineke na akụ n'ihi nke a ka m ji si unu unu echegbula onwe unu nye ndụ unu ihe unu ga-eri maọbụ ihe unu ga-aṅụ echegbukwala onwe unu nye arụ unu ihe unu ga-eyi ọ bụghị ndụ karịrị ihe eji azụ ya ọ bụghịkwa arụ karịrị uwe oyiyi ya lee na anụ ufe nke eluigwe na ha adịghị agha mkpụrụ ha adịghị ewekwa ihe ubi ha adịghị ekpokọtakwa ihe baa n'ọba ma nna unu nke eluigwe na-azụ ha unu onwe unu abụghị ihe oke ọnụ ahịa karị ha ma onye n'etiti unu pụrụ ịtụkwasị otu kubit n'ogologo ya site n'ichegbu onwe ya gịnị mere unu na-echegbukwa onwe unu nye uwe oyiyi rịbanụ urodi nke ubi ama otu ha na-eto eto ha adọbughị onwe ha n'ọrụ ha atụghịkwa ogo masị m unu na ọbụna solomon na ebube ya niile egbokwasịghị ya akwa dịka otu n'ime ndị a ma ọ bụrụ na Chineke yikwasị ahịhịa nke ubi uwe otu a nke dị taa echi atụba ya n'ite ọkụ ọ gaghị eyikwasị karịa unu uwe nke ukwu unu ndị okwukwe nta ya mere unu echegbula onwe unu si gịnị ka anyị ga-eri ma ọ bụ gịnị ka anyị ga-aṅụ ma ọ bụ gịnị ka a ga-eji gbokwasị anyị n'ihi na ihe ndị a niile ka ndị mba ọzọ na-achọ n'ihi na nna unu nke eluigwe na-amata na ihe ndị a niile dị unu mkpa ma bụrụ na ụzọ chọọ ala eze ya na ezi omume ya a ga-atụkwasịkwara unu ihe ndị a niile ya mere unu echegbula onwe unu nye echi n'ihi na echi ga-echegburu onwe ya ihe ọjọọ nke ụbọchị taa ezuworo ya